ụmụnne n'ime chineke ka udo nke chineke nkechasị udo niile dịrị n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life World Radio Ministry akara ndị baptizim Missionary Association nke afrịka gbara gburugburu sitekwa na ngalaba nke naijiria n'ime olọgwueru nke dị n'ime ibadan ọyọ steeti ka ozi ọma si erunu aka n'oge ugbu a ọzọkwa udo nke chineke nke kachasị udo niile dịrị unu n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-enwe ihe ntụgharị uche na nghọta nke chukwu site na akwụkwọ ndị hibru ndị hibru isi nke abụọ m ga-agụ naanị amaokwu nke atọ ndị hibru isi nke abụọ amaokwu nke atọ ọ si anyị onwe anyị ga-esi aṅa agbanarị ma ọ bụrụ na anyị leghara oke nzọpụta dị otu a anya bụ nzọpụta nke eburu ụzọ kwuo site n'ọnụ onye nwe anyị ndị nụrụ ya wee mee ka o guzosie ike ruo ebe anyị nọ ka chineke gọzie okwu nke a ka mkpụrụ n'ime anyị n'ihi jizọs kraịst nwe anyị amen ihe a ga-eji wee mere isi akọ ga-abụ oke nzọpụta abụghị isi akọ anyị oke nzọpụta ọ bụ na ele anya n'ụwa taa ịfụ na ụfọdụ na-achọzi nzọpụta n'ebe nzọpụta na-adịghị ụfọdụ na-achọ ihe akụ akụ na ihe enwe enwe n'ebe ọ dịrọ ụfọdụ na-achọ udo <laughs> n'ebe udo na-adịrọ ile anya n'ụwa taa ịfụ na mkpagbu gbuo nwụọ na ihe dị iche iche ihe arụ dị iche iche na-eme ụfọdụ na-achọzi ka enwee ihe bụ udo n'ime ndụ ha ọbụladị na ọchịchị ọbụladị n'ebe ndị e, ukwu nọgazi ma ha rapụrụ onye bụ ezi udo wee na-achọ udo n'ebe udo na-adịghị elezi anya fụ na udo adịzi n'ụwa taa n'ihi na a hapụrụ ezi udo etu ya ka ọ dị ọ bụ na mmadụ rapụ ụzọ nzọpụta nke chineke wetara anyị n'ihi na mgbe adam na eve bụ ndị nke mbụ chineke kere anyị mgbe ha mehiere megide chineke chineke nyere ha ụzọ mgbapụta na ụzọ nzọpụta nke a ga-eji wee chighata azụ ya na ha wee n'elu etu ka ọ dịkwa nzọpụta nke chineke nyere mmadụ site na inye nwa ya bụ jizọs kraịst onye nke bịara nwụọ n'obe nke kalvarị ka anyị na ya wee dị n'otu n'ihe ndị a ịfụ na ihe a ka nke a ka a na-akpọ oke nzọpụta n'ihi na ọ bụghịzi mgbe eji igwe atụrụ na ewu na nduru were achụ àjà ma nke a bụrụgo jizọs kraịst abịago n'obe nke kalvarị nwụọ ọnwụ were onwe ya wee chụọ àjà akwụkwọ nsọ wee na-eme ka anyị mata na aja nke abụrụgo aja nke nke nke mbụ na nke ikpeazụ nke ikpeazụ dịka na aja ọbụla nke mmadụ ya achụzi ya ewetara mmadụ ihe mgbapụta na-abụghị na naanị aja nke jizọs kraịst o wee na-eme ka anyị mata na mgbe jizọs kraịst kwuru okwu ndị a niile mgbe o wepụtara ntụmatụ niile nke na nkụzi niile nke ọ kụziri ọbụladị ndị na-eso ụzọ ya ndị na-eso ụzọ ya wee bụrụ ndị jidesi okwu ya ike wee mee ka uru anyị aka n'oge dị ugbu a a gwara anyị okwu gbasara baptizim a gwara anyị okwu gbasara ntụnara na nkụzi n'ihe niile akwụkwọ nsọ wee na-emezi ka anyị mata mgbe anyị gesịrị ihe ndị a niile n'okwu ndị a niile na nghọta niile na ihe niile ndị a anyị wee ga-erubeghị isi anyị wee na-esogha ụzọ ya anyị wee na-achọzi ije na mmiri ka anyị saa ahụ ụfọdụ ndị um, amụma mgbaasị asị na ọ bụ na ịchụ ha aja nke a ma ọ bụ na asachaghaghị nke a ọ bụ ije egwu mmiri nke a ọ bụ na ije he eh, weta ego nke a ma ịchụgasị aja dị iche iche na nke a na ịga enwe e, e, ego maọbụ ị enwe nzọpụta maọbụ ịga ga-enwe nke a ịfụ na ihe a bụzi mmadụ isizi na ntọala nke chineke tọrọ wee pụzie wee na-emezi ihe na-ekwesị ekwesị na ihe onye dịzi iche akwụkwọ nsọ ndị a wee na-emezi ka anyị mata pọl wee na-ajụzi ajụjụ nke a wee na-asị ọ bụrụ na mgbe anyị matara aja nke jizọs kraịst ji onwe ya achụ n'obe nke kalvarị mgbe a kụzichara anyị ihe ndị a niile anyị wee sikwazie na wee pụkwazie wee na-ejezi ije achọkwazi nzọpụta n'ebe nzọpụta na-adịghị wee na-achọ inweta ego n'ebe ego na-adịghị wee na-achọ inweta nwa n'ebe nwa na-adịrọ anyị ga-esizi aṅa wee gbanarị ihe ndị a o nwere nwaanyị eh, a na-amụtabeghị nwa o wee chọọ eh, ịmụta nwa gbagharazie ije chineke ma ilekwasị ya anya n'ihi na a na mechara mụta samuel na ndị ọzọ elizabeth mechara mụta john the baptist o wee jizie na nke ndị mgbaasị ha wetirie mmiri na bọtụ na ọ bụ na ọ mmiri na bọtụlụ na ebe ndeeri ebe e, e, ebe 12 ma anụ nke na-akọ akọ n'ime ndeeri n'ime abalị na ọ bụ na ọ mmiri mmiri na ihe ndị ha egokasị oyi ekwu na ọ ga-enweta nwa o wee ruo mgbe a nwaanyị wee nabazie ka chineke si chọọ ịzọpụta nwaanyị nwaanyị wee chefuo wee rara ụra dosa mmiri o ji aṅụ hapụzie ka anyị rarụzie atazie ka anya bụrụ mmiri ahụ nwụzie mgbe eji oge mgbe e wee kwee ọ na-erutezi oge ahụ na-abụchazie nwaanyị nwaanyị wee tetezie ebe eh, elekere nke atọ na nke nọ nke ohu wee kụjazie hei na ya ejibe aṅụ mmiri afe gbajezie gbalitezie n'ike ma bụrụzie bọtụlụ ka ọ ṅụzie mmiri lekwazie anya wee bụrụ na nwa obere agwọ na-arịgharị n'ime bọtụlụ enyere ya ṅụrụ ịfụ e n'ebe ihe ndị mgbasị na-eme nwaanyị abụrụzie mmiri aha ọ bụrụ na ọ mmiri ahụ mgbe ejibe nwa o ji amụtazi abụrụzie nwa si na mmiri bụrụzie nwa agwọ ma nwee ike. mgbe nwa ahụ tolitezi ebidozie na-akpazi agwa ike na agwọ a na-ajụ ebe ka nke a si n'ihi na nke a bụrụgo onyinye nke ekwensu nke bụ weta isi bịa were isi gịnị ka anyị na-akọwa oke nzọpụta ị abatagwo jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị ọ bụ na ọ bụrụ onye na-achị achị n'ime ezinụlọ gị ọ bụ onye na-achị achị n'ime ndụ gị kwudosie ike ọ gaghị ararịpụ gị o nkwa oge eweta na mmezu ọ ga-enye gị nwa ọ ga-enye gị ego oge ga gị amamihe oge ga-enye gị ihe akụakụ ihe enwe enwe ọ bụ na ile anya na-akwụkwọ nsọ ife na ndị nke na ezuzo nke chineke ọ bụ ezi na ahụ nwere ike inwe mm, dile ma ọ ji abịa na mmezu n'ihi na okwu nke chineke na-abịarụzi na mmezu chijigodi omechaa ọ ga-ehu ihe ọbụla nke dị ka ọ gaghị abịa na mmezu ọkwụ ma ọ bụrụ na chineke kwuru okwu gbasara ya ma ọ bụrụ na chineke ekweghị okwu gbasara ya ekweghị nkwa gbasara ya gbajụ kwere na oyi abịa na mmezu ọ sị na anyị agaghị agharịpụ gị ọ sị na anyị agaghị ara gị aka oke nzọpụta ka anyị na-ekwu okwu ya oke nzọpụta n'ime jizọs kraịst n'ihi na ya bụ ndụ ya bụ ihe ya bụkwanye ụzọ mgbapụta kwudosie ike n'okwu nke chineke kwere gị o kwere gị nkwa ọ ga-emezu nkwa ya o gị ndụ ọ ga-enye gị ndụ n'elu ndụ okwere gị nkwanwụ ọ ga-enye gị n'ihi na ihe ndị a niile bụ ihe juru na ebe chineke bi naanị ka iwere okwukwe bịa o wee sị gị buru ụzọ chọọ alaeze nke chineke ego akwụkwọ nke matiu isi nke isii amaokwu nke iri atọ na atọ ọsị buru ụzọ chọọ alaeze nke chineke n'ihe ndị a niile ga-abụ ihe a ga-eji wee kwaturu gị buru ụzọ chọọ alaeze nke chineke ịchọtagwa alaeze chineke jidesie ike nkwa niile nke chineke kwere gị abịa na mmezu ebe ọ bụla nọ n'oge dị ugbu a na-ege ntị hulata isi tọgbọrọ ya ndụ gị nyefee ndụ gị n'aka ya ọ ga-eweta ihe ndị enye na mmezu ka ekpere chineke onye pụrụ ime ihe niile chineke nke du chineke nke amamihe chineke nke pụrụ ime ihe niile lee ndị oru gị ndị a ndị nke hulatara isi n'oge dị ugbu a ha anụgo okwu gị ha anụgo ndụmọdụ gị ha anụgo ihe pụrụ ime ha anụgo na na-egbo mkpa ha anụgo na na-agwọ ọya ha anụgo na na-azọpụta ha anụgo na-ejigo nwa gị bụ jizọs kraịst wee chụọ àja nke pụrụ iche onye nwe hichapụ afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ tụgharịara ha ajụ gọzie ha dịka otu wee kwesị nyezuo ha echiche nke obi ha ka bido n'ogide ugbu a wee gawa ka ha bụrụ ndị nke ga na-akọ akụkọ mgbaama nke pụrụ iche ihe nwe ndụ n'elu ndụ amamihe na nzọpụta nke pụrụ iche ga-abụ oke ha n'ihi jizọs kraịst bụ onye nwanyị anyị gị onye kpere ekpere nke a achọrọ m gị na chineke atụgharịgo gị ọnọdụ gị ọ tụgharịgoro gị ajụ o ka bụrụ onye ga-akwụdosi ike n'okwukwe soro ụzọ nke chineke sosi ike ka mgbe n'ikpeazụ ka ịfụ mmeso ọma ya na ngọzi ya nke pụrụ iche n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị ee mata anyị na okwu a na-abịara ọnụ site n'ụlọ ọrụ ndị Life wod Radio Ministry akala ndị baptist missionary association nke site na ime elu na ibadan oyo steeti na ngalaba nke naijiria kwesịrị abịara ụnụ ka chineke gozie okwu nke a chọọ ndụmọdụ ma ọ nwee akọ mgbaama ma ihe mkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 08056719493 ọzọkwa 08056719493 nsịkwa ka udo nke chineke nke kachasị udo niile na ngọzi ya dọkwasị ọnụ site n'ugbu a were mgbe ebighị ebi mgbe anyị ga-ahụ ọzọ unu ga-enwe akọ mgbanwa pụrụ iche unu ga-asịkwanye na chineke ezutagwo unu n'ebe ọ dị ukwuu ka okwu nke a mịa mkpụrụ ekwena na ezi ndụ ruo mgbe anyị ga-ahụ ọzọ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen